AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abụ m Chidi Nwoko dịka anyị na-anụ ọtụtụ ihe Chineke mere ụmụ Izrel oge ha si ala Ijipt na-agaje Kenan otu a ka Chineke jiri na-alụrụ anyị ọlụlụ dị ebube taa ọ lụrụ ọlụ ukwu ya dị ebube n'ebe ụmụ Izrel dị ka ha were nwee ike enwee okwukwe n'ebe Chineke nọ otu ọlụ ukwu dị ebube Chineke lụrụ m ka emere mere ka okwukwe m sie ike taa bụ oge ndị oji egbe ezo jidere m n'ụzọ ha kwụsịrị moto a ọ ụgbọala m ji ha dum wee nwee ike banye n'ime moto ahụ oge ha banyere ha sị ma m tụgharịa gawa ebe ha bụ n'obi ije kama anọ m n'ime obi m na-asị Chineke ọ bụ otu a ka ndị ohi a ji eme otu ntabi anya ahụ ka Chineke mere ka otu ụkwụ ụgbọala ahụ tiwesie ndị ohi a dum ha lọtụrụ n'ime moto ma ndị niile nọ ebe ahụ ha sịrị na chineke rụrụ ọrụ ukwuu dị ebube kama oge ihe a niile mechara mụwa na-atụ ụjọ maka ha iji egbe ịgba m kama chineke mere ebere oge ha lọtụrụ ha gawara ekwesịghị emeghe ha ka ha gbaa m egbe ọbụla ana m eji ohere a na-ekele chineke maka ọlụ ukwu a dị ebube nke ọ lụrụ n'ebe mụa dị chineke anyị dị ndụ ruo mgbe ebighị ebi unu soro m too unu jaa n'ihe ọma nke o mere n'ime ndụ nwanne anyị nwoke chineke na-alụ ọlụ dị ebube ma na-asị gị onye na-ege ntị kwere na chineke kwere na mmụọ nsọ anyị ekelela nwanne anyị nwoke onye mere ka anyị kwesị ike n'ime Chineke ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye ọkachamara ebe ahụike ga-enye anyị ozi ọma nkịta. ndị igbochi mere mma ana m ekele unu n'aha onye nwe anyị jizọs kraịst ekele dịrị onye nwe anyị na o meela ka ndụ fọdụrụ anyị n'ala ndị dị ndụ taa onye nwe anyị emeela n'ihe omume anyị nke ụbọchị taa anyị na-eleba anya na ihe banyere ahụike n'ihi ahụike anyị dị chineke mkpa ajụjụ anyị na-aghaghị ịjụ onwe anyị bụ ọ bụrụ na m anọ na ahụike m ga-ejere onwe m ozi m ga-ejere chineke ozi m ga-ejere mmadụ ibe m ozi ahụike bụ ihe dị mkpa nye mmadụ ọ bụla nke dị ndụ na ala ndị dị ndụ n'ihi ewezụga ya ọ dịghị ihe ị pụrụ ime ya mere anyị ji eleba anya na ihe banyere ahụike gị n'ụbọchị nke taa ma tutu ma aga n'ihe omume a anyị aghaghị nata onye nwe anyị ike onye nwe anyị na chineke imeela onye na-adị ndụ mgbe niile ebighị ebi onye hụrụ anyị n'anya nye ọkpara mụrụ naanị ya bụ jizọs ya bịa nwụọ n'ihe anyị onye nwaanyị anyị na-enye gị ekele oge awa dị ka nke a n'ihi ịhụnanya gị n'ebe anyị nọ ka anyị na-aga ịmụ ihe ọmụmụ dịrị anyị n'ụbọchị nke taa na ma rịọ ka inye anyị nghọta nye anyị amamihe anyị ga-eji ghọta okwu a n'inye aha nsọgo otuto n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem onye chineke chọrọ mma amaara m na isiokwu a bụ ihe dị mkpa nye mmadụ niile karịsịa n'oge ndị anyị nọ n'ime ya ọ bụrụ na gị elegharị anya n'ụbọchị taa ị ga-ahụ na ndị mmadụ nọ n'ụjọ nọ n'egwu n'ihi ọrịa nke dapụtaranụ kemgbe afọ gara aga bụ ọrịa a na-akpọ konora virus dịka ndị oyibo si kwuo ya ọrịa a bụ ọrịa na-emekpala ụwa ahụ taa mana ọ bụghị ihe mgbagwoju anya anyị ịhụ ọrịa dị otu a n'ihi na akwụkwọ nsọ na akwụkwọ Matiu isi iri abụọ na anọ amaokwu nke isii na nke asaa ịgụọ e ya o mere ka anyị mara na oge dị ka nke a na ọrịa dị iche iche ga-apụta ọrịa na-efe efe ga-apụta nke a bụ mmezu nke okwu Chineke nke na-emezu n'iru anyị n'ụbọchị taa mana ihe ọgụgụ nke oge awa anyị ga-ewere n'akwụkwọ ndị Rom isi iri na abụọ amaokwu nke mbụ na nke abụọ ebe ahụ ka anyị eleba anya nke na-asị ya mere ụmụnna m eji m obi ebere niile nke Chineke na-arịọ unu ka unu chee arụ unu n'iru Chineke dị ka aja dị ndụ dị nsọ nke dị Chineke ezi ụtọ nke bụ ikpe ekpere unu dịka uche si dị nke abụọ unu ekwekwala ka unu yie ajọọ oge a kama ka unu nwee uche ọhụụ site na ime ka uche unu bụrụ ihe dị ọhụụ ka unu wee nwapụta ihe bụ ihe Chineke na-achọ bụ ezi ihe nke dịkwa ya ezi ụtọ nke zukwara oke ndị nke Chineke anyị ga-aghọta okwu a nke ọma ma ọ bụrụ na anyị ya ndụ dịka inye chineke otuto siri dị dịka nduzi ya siri dị otu ụzọ anyị ga-esi mee nke a bụ site na inwe ezi ahụike ilekọta onwe anyị anya nke ọma site na iso ụzọ dịka onye nwe siri tụzie aka n'akwụkwọ nsọ ọ bụ ihe mgbagwoju anya n'ụbọchị taa na ụmụ chineke ahapụla ntụziaka nke chineke n'ihe banyere ahụike dịka ọ dị n'akwụkwọ nsọ na-eso dịka ụwa si eme anyị esi otu a bụrụ ndị chọtụrụ onwe anyị na nrịrịa dị iche iche nke na-emeela ka anyị ghara ijere Chineke ozi otu o kwesịrị ma ọ bụ anya onwe anyị ma ọ bụkwa mmadụ ibe anyị ọ bụrụ na anyị agaghachi n'akwụkwọ nsọ n'ezie anyị ga-ahụ n'ọdụ ụkpụrụ Chineke wepụtara maka ahụike anyị dịka anyị ga na-ahụ na ihe omume a dịka anyị na-aga n'iru site na mbụ na ogige Iden na akwụkwọ Jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ka anyị hụrụ sị na mgbe chineke kechara mmadụ na o nyere mmadụ nri kwesịrị mmadụ nke ga-eme ka mmadụ nwee ike nọ n'ezi ahụike nwee ike jere chineke ozi ọ nọ n'akwụkwọ jenesis isi mbụ amaokwu iri abụọ na itoolu ị ga-ahụ ya ebe ahụ mana mgbe mmehie bịara mmadụ emehie chineke chineke tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ akwụkwọ nri nke a ka ị ga-ahụ n'akwụkwọ jenesis isi atọ amaokwu iri na asatọ ị ga-ahụ ya n'ebe ahụ mana tutu uju mmiri abịa ka bụ nri ndị mmadụ nọ na-eri ruo ekwe mgbe uju mmiri gasịrị chineke abịa tụkwasịrị mmadụ ihe oriri ọzọ nke bụ iji anụmanụ eme nri n'ihi na akwụkwọ nri mmiri emeela ka ọ pụọ n'anya mmadụ ya mere ndị m hụrụ n'anya onye nwe anyị na-arụsi arụrụ ike na-achọ ka anyị mara ihe anyị kwesịrị ime ka anyị nwee ike gbanarị nrịrịa dị n'ụwa taa dị ka ụwa na-agbagharị na-achọ otu a ga-esi zere ọrịa nke a na-agagharị n'ụbọchị taa ya mere ọ bụrụ na anyị ga-ege Chineke ntị laghachi n'akwụkwọ nsọ ya n'ezie ọ ga-enyere anyị aka ịma ihe anyị kwesịrị ime nọ n'ezie ahụike nwee ike nye Chineke otuto jeekwara mmadụ ibe anyị ozi nke bụ ihe Chineke na-achọsi ike onye nke Chineke ọ ga-amasị m ka ị na-ege ntị n'ihe omume a dị ka anyị na-amalite ya banyere ahụike gị ọ bụrụ na gị egee ntị ọ dị ntụziaka dị iche iche nke Chineke ga-enye gị ị ga-eji nyere onwe gị aka ga-esi ụta nwee ezi ahụike nyihere mmadụ ibe gị ozi enyekwa Chineke otuto site n'ije ozi gị imeela maka ige anyị ntị n'oge awa dịka nke a dịka anyị ga-emechikwa anya anyị n'ekpere dịka anyị nara Chineke ike na mmalite ka anyị narakwa ya ike na mmechi onye nwe anyị imeela n'ihi ohere ọma dị nke inyere ụmụ gị n'ụbọchị taa maka ihe ozizi nke ahụike nke bụ mmalite ya dị ka anyị ga-eso ya n'usoro ịmatazu n'ozuzu oke ihe bụ ebumnobi Chineke nye ahụike anyị imeela onye nwe anyị dịka ụmụ gị na-ege ntị ka anyị bụrụ ndị agọziri agọzi n'ime gị n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị igbo ọma na-ege ntị ekele dịrị jehova onye mere ka anyị hụ ụbọchị nke taa onye mere ka anyị nụ okwu ọma nke na-echekụtara anyị na ahụike anyị dị chineke mkpa ka anyị dụọ ahụ anyị nsọ ka anyị mara na ọ ga-eme ka obi dị chineke mma ka anyị gee ntị mee ihe dị mma anyị na-ekele nwanne anyị nwoke John pal onye nyere anyị okwu nke ahụike nke taa anyị na-asị ka udo chineke chia n'ime ndị ya ka mara chineke bara ya ụba ya ma na ezinụlọ ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke biko rutene anyị nso ma ọ bụ na-adị ajụjụ nke chọrọ ka anyị leba anya rutene anyị nso n'ụzọ dị otu a 07063637224 07063637224

ezi enyi m ka anyị gbalịa lezie anya ka anyị ghara ịda site na onye nọ n'ime jizọs nwere ihe niile unu emeela ndị Seventh Day Adventist Choir ọvọma masa na abụọma nkunu nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ka chineke gbaa unu ume ka ịhụnanya ya bara n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ igbo ndị chineke gọziri otuto dịrị onye nwe anyị maka ịhụ ụbọchị ọzọ nke taa ana m ekelekwu unu maka ohere ọma nke unu nyekwa n'ime izu a dịka m kwuru anyị gaji na-anụ ihe banyere ọsịsa kraịst e sara banyere mkpa nke mmadụ ọsịsa kraịst e sara banyere mkpa nke mmadụ ọkpụrụkpụ isiokwu anyị gaji ịnụ taa bụ adịghị ọcha na mmekọrịta nke rụrụ arụ anyị gaa na akwụkwọ Matiu isi ise ahịrị nke asatọ akwa matu isi ise aghịrị nke asatọ ebe ahụ na-asị ngọzi na-adịrị ndị dị ọcha n'ime obi n'ihi na ndị ahụ ga-ahụ Chineke ngọzi na-adịrị ndị dị ọcha n'ime obi n'ihi na ndị ahụ ga-ahụ Chineke anyị na-ekwu ịdị ọcha ọ bụghị naanị mmadụ ịsụpụ uwe ya mmadụ ga-aga eme onwe ya mmanụ ma mma mmadụ ga-achasị ya ntutu ya ọ bụghị nke elu ahụ kama ọ bụ n'ime obi gị anyị na-ekwu ịdị ọcha ọ na-akwụ ihe banyere ọ na-atụ aka ihe banyere echiche mmadụ na-atụle n'ime onwe ya n'ihi na ọ bụ n'ime obi ka a na-esi enweta ihe ọjọọ niile dị iche iche banyere ịkwa iko ozi igbu mmadụ mmekọrịta nke nwoke na-alụbeghị nwaanyị na mmekọrịta nwaanyị na-alụbeghị di dịka anyị ga-ehụ ya n'akwa maka isi asaa ahịrị nke iri abụọ na otu anyị na-ele anya banyere elu ahụ anyị ga ịhụ na ịdị ọcha bụ dịka ịsacha mmadụ ịnọ na-asacha uwe ya ịsacha uwe gị ga-asa naanị elu ya ma ị naghị asa ime ya mgbe anyị nọ na-elegharị anya n'elu ahụ anyị naanị na-elebaghị anya n'ime obi anyị ọ dị ka mgbe anyị nọ na-asa ahụ pan anyị na-eji eri nri ma anyị anaghị asa ime ya ị na-asakwa n'akwa ya na-asaghị ime ya ọ bụ akwa ya ka a na-etinye nri ị na-asa n'ime ya gị sacha ime ya gaa sakwa akwa ya otu a ka ọtụtụ anyị dị taa anyị na-asa naanị elu ahụ anyị anaghị asa ime anyị dịka ihe kraịst gwara ndị juu ha dịka ili etere nzu mgbe anyị nọ na-elebara naanị elu ahụ anyị anya na-elebaghị anya n'ime mmụọ anyị n'ime onwe anyị anyị dịka ili etere nzu gịnị bụ ili etere nzu gị bịa gaa n'ebe a na-eli ndị mmadụ gaa ahụ ili a machara, gwere nzu ọcha techaa ya n'ime nwanne m nwoke gbutuo n'ime ili ahụ ị ga-ahụ ihe ọjọọ dị n'ime ya ihe na-esi isi ọjọọ dị n'ime ya otu a ka ọ dị onye na-elekọta elu ahụ ya anya onye na-abịa eleghị anya mgbe ụfọdụ ya ọbịa mee dị ka ọ bụ onye na-aga ụka ngwa ngwa n'ime ụlọ ụka ya dabata ebe enye onyinye ga-ahụ ya ya o buru ego ya nye ka ndị mmadụ hụ na ya na-enye eleghị anya ya ọ bụrụ na iyi uwe dị oke ọnụ ahịa igosi na ya na aga ụka kwa ụbọchị mgbe ụfọdụ ya ọ dị ka ọ na-eji olu okwu dị nwayọọ na-ekwu mgbe ụfọdụ ya ọ dị ka ọ na-aga ụka niile a na-aga kwa izu ya ọ gazucha ha niile mgbe ụfọdụ ya ọ bụrụ ya dị ka ọ bụ onye mbụ na-aga n'ime ụlọ ụka mgbe ụfọdụ ya ọ dị ka ọ bụ onye ọka okwu ma sị abịa ndị na-ekwu okwu n'ụlọ ụka ma ihe ndị a abụghị ịdị ọcha ihe ndị a dị mkpa ihe ndị a dịcha mma kama ọ ga-amakarịsịcha karịcha ma sị mgbe anyị mechara ime ime ime ime ime anyị ya dị mma ebe Chineke ga-anabata ya ihe ndị a niile ga-ama mma ma ọ bụrụ na mgbe ime ahụ anyị adịbeghị mma nke elu ahụ a agaghị ịdị ọcha ndị enyi m mgbe ụfọdụkwa ọ na-abụ anyị bịa gwere nke nke elu ahụ a ekpesu na-eji emeghere ọtụtụ ndị mmadụ anya taa gị bịa hụ anyị anyị eyi dị ka ndị ụka mgbe ụfọkwa gị bịa hụkwa ọtụtụ ndị omekome n'ụzọ ka m gwere nke a mee ka anyị ghọtazie nke ọma ọtụtụ ndị omekome na-eji ọtụtụ ụzọ dị aghụghọ na-eme ihe ha dị a maara na ekwensu onwe ya bụkwa onye aghụghọ kraịst si ekwesị na-abịa dịka mmụọ ozi nke ihe ahụ gị hụ ya ma ị anya ga akpọ ya mmụọ ozi ọ ga-abịa mee onwe ya nwogo onwe ya gị eche na ya na gị na ya nọ ma ị maghị na ọ bụ gị na ọdụm nọ n'ebe ahụ ndị enyi m ọ bụrụ na ndị omekome na-abịa ha na-abịa dị ka ndị mmadụ ndị dị nwayọ ndị dị ndị obi ruru ala ma ọ bụ mgbe ha ga-ebido ọrụ ha ka ị ga-amata mgbe ụfọ ha na-eji onye afọ ime na-eme dowe n'agụ ụzọ ga-eche na ị na-aga inye aka mgbe i nke a i nsogbu ọ bụ otu ọ dị ndị na-eme ha emechaghị ime obi ha ma na-eme n'elu ahụ ha ime obi dị mkpa karịa elu ahụ mgbe ị mere gara agbata gara Chineke dị na mma agbata gara mmadụ ibe gị ga-adịkwa na mma ụfọdụ ndị anyị na-achọ ka agbata ha na ibe ha na-adị mma mgbe agbata ha na Chineke adịbeghị mma ọ bụ ihe mere Jizọs Kraịst ji na-asa anyị ajụjụ asị ọ bụrụ na anyị eme nke a anyị ga-abụ ndị nwere onwe anyị n'ebe ihe ọjọọ dị iwu Chineke n'ime obi anyị ga na-amịpụta mkpụrụ ọma kwa ụbọchị ọ bụ ihe kraịst na-asa mụ na gị iwu chineke gị na-amị mkpụrụ ọma kwa ụbọchị anyị n'ime ndụ anyị ma ọ bụrụ na anyị eme agbata anyị anya na chineke adị na mma nke mbụ tupu anyị agawa nke mmadụ n'ihi nke a arịrịọ m na ekpere mbụ ka anyị ghọta adịghị ọcha anyị niile n'ime obi anyị niile n'otu n'otu mgbe anyị ghọtara adịghị ọcha anyị mgbe ahụ ka anyị ga-ebido dịwa ọcha ma mgbe anyị aghọtabeghị ya anyị ga-anọkwa n'ime ya ma ikpuo n'ime ya ma ọ bụ ọchịchọ gị ka ị bụrụ onye dị ọcha taa biko ana m arịọ ka ihu etu isi ala na ekpere onye nwe anyị ekele dịrị gị maka nnapụta nke nnapụtara anyị ma mgbu a anyị na-arịọ ka ime anyị ka anyị dị ọcha gwere ọbara kraịst mee gị sachaa anyị ka anyị dị ọcha ka ime obi anyị wee dị ọcha ka anyị wee mara gị ma zue gị kwa ụbọchị nle nke ndụ anyị ọ ga-adị anyị mma ka imere anyị otu a ka anyị jikere maka ọbịbịa abụọ gị ekele dịrị gị ebe enyewa anyị ọsịsa ihe ndị a n'aha jizọs kraịst amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu Adventist World Radio ka ozi asịsị na-abịara unu ozi nke nzọpụta ezi enyi m na-ege ntị ka anyị kelee nwanne anyị nwoke imeela onye mgbasa ozi onye mechi eze nwa chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gọzie gị ka chineke were nku ya kpuchite gị na ezinụlọ gị n'aha jizọs amen otu aka aka anyị ji na-echekwutara gị onye ọma na-ege ntị na nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ezi enyi m mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com ka m chekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a si na-abịara anyị imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee m na-edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo